ị ga-anọ nwayọọ mm, atụfịa na ọgwụ ada atụtazi ya bụ ịnụ ndị gboo ọnụ akụ tụfịa ọgwụ ya atụta n'ọnụ akụ gawa ọtụta o buru ọgwụ wee baa n'ime ihe ọtụta mana ọnụ ya atụtaghị ọgwụ ya ma atụta ihe ọbụla maka ife epigodo akụghị ọma mma mana onye nke ọzọ karị wee na-esi anya karị wee na-atụ ntụ na ọnọdụ onedo ahịa anya tụọ anya ọfụma wee raa ya mechite ovu anyị ya si na ọ na-atụ ntụ o wee gara ife ahụ ọ na-atụ ruo mma ife afọ ozugbo na onye na ha eje mba onye na ha eje mba na-asị na ọba nna ya nkakpọ mana o jenụghọ mba hmm. wee na-asị na ọba nna m ebuka na nwa ọbaka ya hmm. mgbe ọ ekposo ha onye ka ya nụ hmm. si lotara ya na ọpịa enene amarọkwa na onye iro na-apịkwa mm. abịahụ na mmadụ na-anya isi na-akwado mgba si na echi ile na mmemme nwoke alụ ọ na-agbagharị na-ebu amansi na-akwado na-azụ onwe na-eti ọkpọ na ahụ aja si na mmemme nwoke alụ ọ mahụ na onye iro nọkwa bi na-etikwa nke na-akwadokwa oge na-akwado karị nge nwa ya bụ na mmadụ kwesịrị nwoke na ibie dike na wozu dike ibie n'ụzọ fa adọwa abụbụ ugo adọwa abụbụ ugo dike zu dike ebie n'ụzọ fa adọwa abụba ugo maka ha si adọwa abụbụ ugo ugo bụ nnụnụ na-agara ọnụ ndike na-abụ wee na-ezute wee fụ ugo ka abụbụ ya tọwọ n'ezi ezi ofu dị dike wee hụnata wee tụtụrụ ya si na m atụta abụ ugo na m etinye n'isi ma na luo na okpu nze m onye kọrọsị ya na ọmụ na ntutu ya ha jee ka ha zọọ abụbụ ugo a ife ha nwere ha emebie ife ha na-abụ ga-eme bụ otu onye a bụ dike onye abụrụkwa dike ife ha emebụ esewa ya ịbụọ sewa ya onye were nke na onye were nke na onye ọrụ ifite ọ sị na ọ na-abụ a na-adụ onye ori ji ọdụ were obi na-aga mba a na-adụ onye ori ji ọdụ owere obi na-aga mba ebe ị na-asị nne ọ sị na na-ene nnukwu ka anya na agba wee tanyere ya nkwụ ochie <laughs> a na-enego ka anya na agba tanyere ya nkwụ ochie ịma na ate e, e, oge gboo o nwere ụdị nkwụ dị iche iche nna ya enegodo nwa nwoke anya na-agba too tupu atị ịrịa nkwụ ochie hmm. maka na agba ọnwa onye anyị na-anya na agba agba ya ya n'ime bamie n'ime hmm. eh, si n'aka chinaza chinaza bụ onye ifite ọkụzụ ọ sị na ihe nwaanyị riri wee kwụsị ịmụ nwa elu ha ka ihe o riri na ọmụgwọ ife nwaanyị ahụ lilo hmm. wee kwụsị ịmụ nwa elu elubeghị ka ihe o riri na ọmụgwọ anyị akọghị inu ha anyị agafe ya <laughs> anyị kọweghị na anyị ata mmụọ ọ <laughs> ga-eduja ya ebe ha achọghị ịga eh. ka anyị chalụ nnọọ inu a eh. na-aza anụnwa onye ifite ọkụzụ n'ihe nwaanyị ọ sị na na onye orimiri fụ ụkwụ ya ka ọ na-eri nke bụ eziokwu mm. ọ sị na ọ bụ na ihe ụka na-ata eh, agwụrọ na ọ gaghị ezu ike mm-hmm. Simon Ugwu onye Olido Olido dị n'Enugwu Ezike ọ sị na ụbọchị a na-ebupụ aja ka na-ama ụlọ nkirika nkataba nke a bụ eziokwu ọbịa ka nna ya si ọgwụ wee zute nke ọsị na ọnya mee mmadụ ka o ji ama na ijiji nwee eze ọnya mee mmadụ ka o ji ama na ijiji nwee nwere eze ee o ife ha wee nọdụ n'ụwa